AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ anyị ka jikwa okwu ahụ nke maara nke ọma nke bụ mmekọrịta nke nwoke na nwaanyị ma ọ bụ mkparịta ụrị nke nwoke na nwaanyị ọ ka bụkwa ya bụ okwu nke anyị ji na-aga n'ụbọchị ndị a ụbọchị gara aga ihe anyị kwuru okwu ya bụ otu ị ga-esi si na o zuola mgbe ị hụrụ ihe ị chere na ị chọghị ịhụ na mkparịta ọrị maọbụ mmekọrịta nke gị na nwa agbọghọ maọbụ nwa okorobịa nke ndị na-enweghị obi ha ga-eji wee mee ya ma ụbọchị nke taa ihe anyị na-eleba anya bụ onye nwere obi ọ ga-eji wee nwee ike si na o zuola maọbụ sị ka anyị gbakesie lee anya ka anyị ghara ịghọha onwe anyị na onye a nwere obi nke ọ ga-eji wee mee ihe ọ chọrọ ime maọbụ kpebie ihe ọ chọrọ ime na ndụ ya abụghị na onye ahụ bụ onye obi ọjọọ ma ọ bụ na obi kpọrọ ya nkụ ọ bụ ime ka ahụ na udo dị n'akụkụ na-abụọ n'ebe nke nwoke na nke nwaanyị mgbe gara aga ọ dị nwa okorobịa nke si ụzọ dị otu ahụ wee sị na mkpakọrịta ya na onye a abụrụla ihe bịara na njedebe n'ụbọchị dị otu a marakwa na ọ naghị adị mfe mmadụ na ibe ya ịgakọta site na mgbe rue na mgbe ma ọ bụ nwa oge abịa bụrụ ebe e nwere nkewa ha abụọ na-ata ahụhụ dị na ya n'ezie ọ na-ewetara ha obi ọjọọ ma ị nwere ike ime ihe ma ọ bụ ịchọta ụzọ nke ị ga-esi wee mee ka ihe ghara ịdị ụfụ nye onye ahụ ma gị onwe gị mgbe ọbụla ị na-enwe ụdị mkpebi a n'ime gị ihe mbụ nke ị ga-eme bụ biko tutu gị nwee ụdị mkpebi ahụ jụọ ajụjụ chọọ ndụmọdụ n'aka ndị mmadụ ndị ị maara gị na ha nwere ike ịtụgharị uche ndị ọ bụ gị na ha kparịcha ụka ụka ahụ adịrị dị ka gị na ha si kwuo ya ọ dịghị ntị ọzọ ga-anụ ya ị mara na mgbe ọbụla mmụọ anyị kpalirila megide otu ihe maọbụ ihe ọzọ na ngakọrịta anyị ọtụtụ ihe na-eso ya apụta mmụọ ịkpali ọ bụ nke ole mmụọ nke dị anyị n'ime nke ahụ na-amịghị anyị na ụmị ọ bụ ya bụ ụdị ihe nke anyị na-ekwu okwu ya ihe ọzọ ị ga-eme bụ ngwa ngwa mgbe ị chọchara ndụmọdụ site n'aka ndị enyi anyị ekwela ya ndị enyi ya ga-abụ ndị enyi kwesịrị ntụkwasị obi ọ bụghị enyi nke o nwere ike bụrụ ụrị na ọ dịghịrị mgbe o nwere mmasị n'ihe nke ga-adịrị gị mma na ndụ rịọ Chineke arịrịọ si ya biko nye gị obi ị ga-eji wee mee ihe a ya ezi gị ụzọ kachasị mma ị ga-eji wee hụ nwa okorobịa ma ọ bụ hụ nwa agbọghọbịa ka a ghara inwe ihe gị iko achịcha ghara ịbịa gụwa ihe ndị ọzọ ndị nke so ya rịọ arịrịọ si chineke duzie gị ụzọ ka ị mee ya n'ụzọ kwesịrị ekwesị ka ọ ghara iwetara ya obi ntiwa wetara gị nwa obi ntiwa biko gị onye na-ege ntị nwa m nwaanyị na nwa m nwoke mgbe ọbụla ị hụrụ ihe nke ga-eme gị ka ọ bụrụ na ihe ahụ ị hụrụ na-abanye na mkparịta gị na nwaanyị ya ma ọ bụ nwoke a biko egbula oge egbula oge ma ọ bụrụ na ọ bụ ihe ị hụrụ na bụ ihe kụsiri aka ike mara na ọ dịghị otu ị mere obi gị alaghachi ebe ahụ egbula oge sere isi gị biko arịrịọ ka m na-arịọ n'oge dị ugbu a jisie ike ọ bụ na ọ dị mfe mee ka onye ahụ mara ihe ivula obi. mee ka ọ mara ihe ivu n'obi ka m kwugharị ya n'ihi gịnị mgbe gị na mmadụ bịara kpawa ya ewere obi ya niile tinye ebe ị nọ abịa otu ihe ma ọ bụ ihe ọzọ abịa mee gị chọọ ikewara onwe gị anya mara na ụmụ ihe ụfọdụ ndị nke na-enwe ike ịkpata ụdị mkpebi a mee ka onye ahụ mara n'ihi na ọ dị nkewa a na-ekewa gaa hụ na onye ahụ ma ọ bụ otu onye n'ime unu na-anagide ọnwụ nke onye dị ya mkpa gị hụ na onye ahụ ga-anagide ọnwụ onye ahụ karịa na o kewapụrụ onwe ya ebe ị nọ mgbe ụfọdụ ọ na-adịrị ha mfe ịtụfu mmadụ onye nwụrụ na ihe mberede nke okporo ụzọ karịa na onye ya na mmadụ chere na ha ga-ebi ha ebido na akpawa ha mụọ na agwa ha ga-abịa chewe otu ị ga-esi wee bido n'isi ọzọ ọ na-adịrị ha mfe ịnagide ụdị nramahụ ahụ karịa na isi n'akụkụ ha wee kewapụ gị onye na-ege ntị ọ ga-amasị m ma ọ bụrụ na anyị jiri ihe ndị a kpọrọ ihe n'ụbọchị nke taa biko ekwela ka onye ahụ hụ onwe ya dịka onye ọ uru ọ bara maọbụ onye ọ dịkwaghị ihe eji ya eme na mmadụ agala agụọ ma ọ bụ kọsawara ndị mmadụ ebe ahụ ị hụrụ na o nwere nramahụ na ndụ ya ihe ndị ahụ dum ị ga-eme ka ọ ghara ịghọ ihe o kwesịrị ịbụ n'anya ndị mmadụ ihe nke ga-etinye ya n'ọnọdụ ihere ma ọ hụ ndị mmadụ biko gbara ụdị ihe ahụ ọsọ n'ihi na ụdị onye àgwa ya zuru oke ọ gaara amasị m gị nwanne m nwoke nwanne m nwaanyị ma ọ bụrụ na ị nwee ike gwa onye dị otu a si ya biko nna dịka m si na-ahụ ihe ekwuola m ya mbụ ka anyị jisi n'ike marakwana ma anyị na ndị ọzọ ga-akpatụ n'ihi na kemgbe ị e batara n'ime ndụ m ọ dị ọtụtụ ihe m na-amụtala n'aka gị ọ dịra ebe m na-adịghị ike ma kemgbe mụ na gị kpawara ahụna m mgbanwe n'akụkụ ndụ m n'ụzọ dị otu ahụ ọ dịghị otu m si echefu ọdịmma nke mụ na gị n'eziokwu ọ bụ ya ka m ji na-asị ka ihe a ghara ịbụ ihe mwute ebe ọ dị ukwuu nye gị ọ dịghị onye maara ihe nke Chineke chọrọ ịlụpụta n'ime mụ na gị biko gị onye na-ege m ntị ọ dịkwa ebe ị hụrụ bụ arụ nke gị mere ngakọrịta gị na ya ji bụrụ ihe na-anakwa aga n'ihu ọ ga-amasị m ma ime ka o doo ya anya n'ihu ya biko agala akọrọ onye ọ bụla otu gị na ya si gbakee ọ dịghị nye aka ị ga-enweta na ya ihe m na-ekwu bụ ihe ọ bụla nke ahụ ị hụrụ nramahụ gị na ya ahụ nke ahụ merenụ ka ị wee bụrụ onye nwere mkpebi ịhapụ nwa okorobịa ma bụ nwa agbọghọbịa ngwa ngwa unu gbakere biko dowe ha niile agwala onye ọbụla ọ ga-eka kwụọ gị ụgwọ mgbe ị mere otu a karịa mgbe ị bidoro kọsasịwa ihe nke ọ bụ ya anụ ya dị ya ka o were riri kpugbuo onwe ya ọ dịghị aka ị na-enyere ya Chineke agaghị ahapụkwanụ gị ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara Chineke bara gị ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke inyere nyere anyị n'ụbọchị taa ezi enyi m gbalịa rutene anyị nso ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na 07063637224 07063637224 unu ka onye ọbụla ghọgbu n'ụzọ ọbụla n'ihi na ọ gaghị adị hmm, ma ọ bụrụ na wezụga hụ eburu ụzọ bịa ewe ekpughe onye ahụ na-emebi iwu bụ nwa n'iyi hmm, onye na-emegide na-ewelikwa onwe ya elu imegide ihe niile a na-akpọ Chineke ma ọ bụ nke bụ na-asọpụrụ dịka Chineke hmm, ya mere ọ na-anọdụ n'ụlọ nsọ nke Chineke na-egosi onwe ya si na ya bụ Chineke mmanụ ka ga-ekpughe onye ahụ onye ahụ na nwanyị ga-ewere ikume kọnụ ya ka ọnụ ya wegbuo ya kwa ngosi nke ọbịbịa ya mee gosi nke ọbịbịa ya wee mee ka ọ ha bidire mgbe ahụ ka ga-ekpughe onye ahụ onye ahụ na-emebi iwu onye nwanyị ga-ewere iku ume nke ọnụ ya ka ya wegbue ya werekwa ngosi nke ọbịbịa ya mee gosi nke ọbịbịa ya wee mee ka ọha ridire kwa ngosi nke ọbịbịa ya wee mee ka ọha ridire kwa ngosi nke ọbịbịa ya wee mee ka ọha ridire werekwa ngosi nkọbịbịa ya wee mee ka ọ ghara ịdị ire ngosi nkọbịbịa ya wee mee ka ọ ghara ịdị ire ahụ ka a ga onye ahụ onye na-emebi iwu onye ahụ onye nwaanyị ga-were ikume ikume ka ọṅụ ya wegwe ya ngwa ahụ ka ga-ekpu onye ahụ onye na-emebi iwu onye ahụ onye nwanyị ga-ewere ikume ikume ọnụ ya were kwa ikume onye ahụ onye na-emebi ya onye ahụ were kwa ikume ikume ọnụ ya ọnụ ya were kwa ikume onye ahụ onye na-emebi ya onye ahụ were kwa ikume ikume ọnụ ya ọnụ ya were ya mgbe ahụ ka ga-ekpe onye ahụ onye na-emebi iwu onye ahụ onye nwanyị ga were! ikume ikume ya wekwe ya mgbe ahụ ka ga-ekpe uhe onye ahụ onye nwanyị ga-ewere ikume ya wekwe ya mgbe ahụ ka ga-ekpe uhe onye ahụ onye nwanyị ga were! ikume ya wekwe ya mkpa ahụ ka ga onye na-emebi iwu onye ahụ onye nwanyị ga iku ume iku ume mkpa ahụ ka ga onye ahụ onye na emebe iwu onye ahụ onye nwanyị ga iku ume iku ume were kwanago si dị obi obi ọya were ka ọhara iku ume abụ unu dị ụtọ nwanne anyị nwoke kachinwa gbara na ndị otu ya unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ngọzi chineke na mara ya baru n'ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụnne anyị ohere ọma dịkwala taa n'ụbọchị kịta anyị gawala ihu na-egba nwaanyị ogbe site n'okwu nke ndụ ahụ nke bụ okwu nke Chineke okwu anyị taa iji nwee mmasị gị ime jikere ka onye nwe nwee mma gị na-ege ntị isiokwu anyị taa na-asị ọsọ ndụ ebighị ebi ọsọ ndụ ebighị ebi ka anyị kpere Chineke nna anyị anyị chọrọ ịma ụzọ anyị si agba ọsọ ndụ ebighị ebi ọ bụ ebumnobi ịzọpụta mmadụ biko meghee anya anyị ịhụ ihe omume nke chọọ ka anyị hụ meghee ntị ala ịnụ okwu nke ndụ ma nye anyị akọ na ịghọta ụzọ anyị si agba ọsọ ahụ otu anyị ga-agbata ihe eji agbatara ọsọ arịọ kraịst onye nwanyị nwanne m ka onye na-ege ntị ka anyị mepe akwụkwọ nsọ anyị akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi itoolu amaokwu iri abụọ na anọ 1 Corinthians 24. unu amataghị na ndị na-agba ọsọ n'ebe ọsọ ha niile na-agba ọsọ ma ọ bụ otu onye na-agbata ihe ọsọ na-agba n'otu a ka ndị wee bata ịgba ọsọ bụ ha egwuregwu ka ịma aka dị ukwuu n'ime ọ na-abụ ihe ịma n'ihi na enwere iwu ụkpụrụ na ntụziaka ndị na-achị ya ọ bụ mmadụ ndị kpasuo iwu na ụkpụrụ ndị ya gbaa ọsọ ruo n'isi njedebe bụ ndị na-agbata ihe a na-agbatara ọsọ n'oge Pọl onye ozi ọ bụ naanị otu onye na-agbata ihe a na-agbatara ọsọ otu onye ahụ onye kere ajụla uwe wezụga ma ọ ga-abụli elu ya ọdachi niile nwee ike ịgba ọsọ bụrụ onye mbụ gbarụ n'ebe ihe mgbaru ọsọ ahụ ọ bụ onye a na-enye ihe nrita ma taa ọ kpọrọ ka ịgba ọsọ agbanwe ha a gara enye onye mbụ onye abụọ na onye atọ ihe nrita a dịka ụfọdụ ọsọ a na-agba ebe a na-enye ihe nrita nye ndị mmadụ karịrị atọ ndị na-agba ọsọ na-emekwa egwuregwu ahụ a na-enye ha ọzụzụ dị ike ha ga-ege ọzụzụ ha bịa nwalekwa onwe ha wa alaghachikwa ọzụzụ bịakwa nwalekwa onwe ha kebe a na-azụ ha ha na-anwale onwe ha ilu oke ịdị ike ha na ikwesị ekwesị nke ịgba ọsọ ahụ chere ha n'ihu dị Pọl jiri egwuregwu nke ịgba ọsọ na-ama ọsọ nke ndụ ọtụtụ n'ime anyị ndị na-ekpere Chineke nọ n'ime ọsọ ahụ ma ajụjụ dị mkpa kpọrọ nwanne m ị ga-enwe ike gbalịa isi njedebe ị ga-enwe ike irite ihe ihe na-abata n'ọsọ n'ọsọ nke mmadụ ma ịgba ya dị ka ọkpụrụ ka ịgba ọsọ ahụ si dị a sịkwa gị erue n'ebe njedebe ya a ime ka e bụrụ onye dara ala ọ bụkwa otu ọnụ n'ọsọ ka ime mmụọ ụkpụrụ na iwu nke na-achị ọsọ ebighị dị ka anyị nọ n'ime bụ akwụkwọ nsọ nke bụ okwu Chineke ị na-agba ọsọ ndụ ebighị ebi dị ka ụkpụrụ na aka nke akwụkwọ nsọ si dị tiri na-agba ya dị ka ọchịchọ nke onwe gị si dị ọsọ ndụ ebighị ebi abụghị ọsọ a na-agba laa n'egwuregwu kemara lafiri ma ọ ga-abụ na ụzọ dị iche iche kama a na-agba ya bụla ubi vaịn nke Chineke n'ụbọchị niile nke ime nzukọ ọsọ ndụ ebighị ebi adịghị atụ ya n'ịdị ngwa ngwa kama ọ bụ lee na ụdịsi ike ji kwesị ntụkwasị obi Lụsọ ke anyị na-agbali elu ọ bụrụ na onye ọbụla na-agba ọsọ ahụ adaala ụzọ ọ bụ ihe rara ahụ ịhụsị lọdụ inwe ike ịgbata ihe a na-agbata n'ọsọ kama ka anyị too chineke ahụ si na onye na-agba ọsọ ka ndụ ebighị asụkwa ya aga, na o nwere ike ibi hụ ọmụmatụ jizọs jiri mara anya n'akwụkwọ matu chapter 20 mepee akwụkwọ nsọ aga m ekọ akụkọ nọ n'ebe ahụ were oge gụọ akwụkwọ Matiu chapter 20 ebe ahụ na-akọrọ anyị akụkọ sị na ọtụtụ mmadụ ndị e gụrụ ọrụ n'ije ozi nke Chineke n'ime ọsọ ndụ ebighị ebi adịghị ekwesị ntụkwasị obi n'ihi na Matiu chapter 20 gwara anyị sị na enwere otu onye nwere ọrụ ubi ya fụ lọọ ama otu ụbọchị ga-akpọta ndị ọrụ ya ga-ala ụtụtụ by six o'clock kpọta ndị ọrụ awa atọ agasịa by nine ya ga-akpọta ndị ọzọ awa atọ agasịa ya ga-akpọta ndị ọzọ by 12 awa atọ ọzọ agasịa ya ga-akpọta ndị ọrụ by three elekere atọ ka ehihie bịa mesịa ga-akpọtakwa ndị ọzọ n'elekere ise mgbe ọ fụrụ naanị otu awa arụcha ọrụ kwa ụbọchị ọ bụ gịnị ya ihe mere ya bụ la ndị nọ anọ n'ubi ahụ ekwesịkwa ntụkwasị obi ha adịghị arụsi ọrụ ike ejiri ha ji awụ na-arụ ọrụ ebe nna m ụlọ ahụ chọrọ ka arụchapụ ọrụ a n'ụbọchị ya ndị egoro ọrụ na-egbu oge na-awa awụ eleghị anya ha chọrọ ka ọrụ ahụ fọ ụfọ otu ha gakwa ebe lọghachi n'ụbọchị ọzọ bịa rụwa ka akwụ ụgwọ ahụ ụgwọ ebe nna m ụlọ chọrọ ka ọrụ ahụ kwụsị n'ihi nke a ya na-apụta ndị ọrụ ọbụna mgbe ọ fọrọ naanị otu tutu ụbọchị ọrụ ụbọchị ya abụọ akụkọ ahụ na-echetara anyị sị la ndị ahụ nọ n'ọrụ ọ bụkwa onye ọrụ ọhụụ ọkata ha ewere ahụ na okwu ire ụtọ ya gbuo ya ya hapụ ịrụsi ọrụ ike sọgbụrụ aha gbuo oge gbawa agwa ọjọọ omume na-adaghị mma iso n'otu n'ime ndị na-egbuda ma ọ ga-abụ na-eme ụmụ chineke ndebata n'ime nzukọ ọdịda ndị kwenyere na chineke ndị chọrọ ịgala ihu ga-ewere okwu ọjọọ ga-ewere omume ọjọọ ga-ewere mmerite ga-ewere efufu ga-ewere ndụmọdụ ọjọọ duhie ha ha daa mba soro bụrụ onye na-eme ka oche nọ na chọọchị kpere ọkụ benchi woman e nwere ọtụtụ ndị bụ benchi woman la chọọchị nwanne m onye notu ahụ ọ ga-enwe ike ịgbata ihe a natara ọsọ ndụ ebighị ebi ka anyị kwesịrị onwe anyị ntụkwasị obi n'ime ihe bụ ọchịchọ Chineke ka ụbọchị na-aga ka anyị marasị la onye nwe anyị ga-akwụ ụgwọ ọrụ n'ikpeazụ ka anyị marasị la ọsọ ndụ ebighị ebi nwere ụgwọ ọrụ ụgwọ ọrụ ya bụ ndụ ebighị ebi ndụ ahụ kele agaghị ebighị ebi ebe ọṅụ ebighị ebi ga-adị nsogbu agaghị adị ọnwụ agaghị adị ọrịa agaghị adị ahụhụ agaghị adị okwu nwa agaghị adị nhụju anya agaghị adị nwanne m ka bụ ụdị ụgwọ ọma Chineke nwere nye gị ọ bụ ụdị ụgwọ ọma Chineke nwere nye m ka anyị gbaa ọsọ ntụ ebighị lekwụwa aka ọtọ n'ikwesị ntụkwasị obi dịka ụkpụrụ nke akwụkwọ nsọ si dị na okwukwe ka ihu abụọ ka anyị nyere ndị na-achọ itolite n'ime onye nwe anyị obodo ụfọdụ ndị nne bụ ọdachi nye ụmụ ha ụfọdụ ndị nna bụ ọdachi nye ụmụ ha n'ọsọ ebighị ebi ka anyị gbaji ụfọdụ ga-enata jizọs ka papa na mama asị ị gaghị ikpe chọọchị ị gaghị ikpere m chọọchị ka ị gaghị ịga ka ma ị ga-ịga chọọchị ị gafọtala skuul ụfọdụ ndị di ụgwọ ọdachi nye nwunye ụfọdụ ndị nwunye ụgwọ ọdachi nye di ụfọdụ ndị na-egwe mmadụ ọrụ ndị employers bụ ọdachi nye ndị ọrụ ndị chọrọ ikpere chineke ka anyị gbaa ọsọ ndụ ka anyị ghara ịgba ọdachi kama ka anyị kwesị ntụkwasị obi gbaa ọsọ ndụ gbaruo elechi njedebe otu ọ ga-ebe mgbe a ga-akwụ ụgwọ ọrụ n'oge awa Jizọs ga-ebi ka anyị gbata ihe a na-agbatara ọsọ nke ndụ ebighị ebi ka ị na-ege ntị ka ị kwere n'okwu ndị a ka ị na abịa amara ime ha Chineke welie elu kwee ka anyị niile gbatazuo ọsọ ahụ ma ọnwa anyị zuo oke n'ikpeazụ na ndụ ya alaeze Chineke ka anyị kwere Chineke mma mma iji ukwuu otuto dịrị ọmụ niile ndị nụrụ okwu m na ndị nwere mmasị biko nyere wa aka kpaliekwa mmụọ ha ọbụladị dị ndị nwere ajụjụ n'okwu ndị ka ha nwee ike irute anya emesịla gị nye ha ọsịsa gị ju ha afọ nke gị enyere aka itogbu ya etobu ya n'ime nyere anyị niile aka ka anyị wee bụrụ nke oge na-eme ngwa ngwa gabiga jikere anyị maka nzọpụta gọzie ozi lọba aka anyị kwee ka ije ozi anyị gaa ka ọnụ ekele otito nsọpụrụ mbuli elu ọdịja di ndụ agha. Amen. anyị gbalịa keta ndụ ebighị ebi site na onye ọbụla nọ n'ime ụwa na-eketaghị ndụ ebighị ebi ana m ajụ kee ihe anyị bịara n'ime ụwa ime anyị na-ekele onye mgbasa ozi anụcha onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ na-echekwutara mụ na gị na alaeze Chineke dị ire anyị ga-ala alaeze n'aha jizọs amen ka anyị gbalịa kpaa agwa ọma n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m gbalịa rutene anyị nso bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na 07063637224 7224. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo